chai ndị Igbo ibe m ekeneka m unu obi bụ sọ anyị sọ aṅụrị tata obi bụ sọ anyị sọ aṅụrị ee ife jebela anyị aṅụrị bụ na oge na-agara aga ka Igbowood TV e, ka anyị ruru otu puku sọskraibers ndị sọskraibụ n'ihe na anyị ruo n'otu puku ka na-agbagokwa anyị wee na-asị ka anyị kene unu na ọ bụrụkwa na anyị nwamee ya ọ bụkwa n'ike nke anyị ọ bụkwa na anyị ekwuka ọbọ na ya maka bọ na ihe ihe anyị na-ewepụta na ọbụzi ya bụ ejesi ya ọgwụ mana ihe anyị na-agba mbọ bụ ka anyị weta ya bụ ejesi ya ọgwụ ka ndị Igbo wee kiribe ihe Igbo ka ndị Igbo mebe ihe Igbo ka ndị Igbo na-aghọta ihe gbasara anyị Igbo ka anyị Igbo wee na-eto o nwere ụfọdụ ihe ndị ochie chefucha ime ka ndị be anyị mara etirie na onyonyo ederi ya ede anyị wee sị mba anyị ama nnọzi n'otu a na okenye ara na elu nọ ewu ama na ọ bụrụ na anyị ga-agba mbọ ka anyị debe ụtụtụ ihe ka anyị mee ọtụtụ ihe maka ndị na-abịa abịa ụmụ ndị na-abịa n'azụ anyị ka ha wee sị nekwanụ nke ndị nna ha mee nekwanụ ka ndị nna ha si wee mie nekwanụ otu esi emie anyị wee na-ekwu ka anyị kene unu daalụnụ maka na unu mere otu a nke bụ eziokwu bụ na igbowu TV pụtara maka ndị Igbo ọ pụtara maka ibunite asụsụ na n'ala Igbo ife niile ndị Igbo ji wee dị ebube ife na ndị Igbo ji wee karịcha anyị na-agba mbọ ka anyị wepụtara gị ya na igbowu TV ka anyị kwalite biya na igbowu TV gbaa mbọ kiribe igbowood tv gwa ndị enyi gị gwa ụmụnne gị gwa maka igbowu tv gwa sọskraịbụ anyị na igbowood tv anyị nwere ọtụtụ ihe anyị na-ewepụtagasị anyị na-ewepụta mkparịta ụka ejije egwu ihe niile ndị igbo ji dị akụkọ ụwa anyị na-ewepụtagacha ya na igbowood tv na-esonyere anyị na igbowood tv na nke a bụ nke asụsụ anyị anyị na-ekwu ya na asụsụ nke anyị nke nwa bụ nke anyị nke nwa kpọmkwem bụ nke anyị ọ nwere anyị na nwe nwe na-azọ nke azọ ọ bụ anyị nwe ọ bụ mụnwa ọ bụ gụnwa ọ bụ anyị ncha niile bụ ndị Igbo nwe Igbowood TV anyị wee na-asị gịnị daalụ daalụ maka na e, ịsọskraịbụ ana ọ bụrụ na sọskraịbụ be ebe ị na-ekiri ihe a kịta na n'okpurie ị ga-afụ ebe dị sọskraịbụ ịpịa anya ị na-anakụkọ nke ọtụtụ ebe dị mgbịrịsị mgbịrịmgba mgbịrịmgba pịa mgbịrịmgba a ihe ọbụla anyị na-ewepụta ị na-eweta ozugbo ihe n'ihe ọbụla anyị na-ewepụta n'asụsụ Igbo ị ga na-eweta ya <clears throat> maka na nke nwa <clears throat> bụ nke anyị na gị nke nwa bụ nke anyị ncha Igbowood TV pụtara ka ọ dị mma anyị wee na-asụnụ daalụ Igbo niile bụ ofu anyị niile bụ ofu ebe ọbụla ị nọ onye Igbo anyị ncha bụ ofu ọ ga na-abịa mgbe anyị ga-agwa ndị Igbo maka ya bụ ihe eh, nke ndị ọcha mere ga ndị Igbo gbulichaa ụcha anya afa ụcha anya afa ụcha anya afa ọzi ka asị na-abụ ọzọ nwanne ọ bụ asị anyị ncha bụ nwanne anyị na anyị nta niile bụ ofu ife ebe ọbụla efu onye Igbo mana efu nwanne gị mana efu gbegbele gị efu ofu nne gị ofu nna gị aba anyị na-eje ete ka akụkọ na-abịa akụkọ na-abịa so Igbowood TV pụnye ha aja n'ukwu gwa ndị mmadụ maka Igbowood TV ihe ebe ọ bụ ihe ikiri ihe na-ekiri shia abalịa ndị mmadụ na-ebujide ndị mmadụ nke a na-akpọ shia na-ebujide ndị mmadụ na-ebujide ndị mmadụ e, e, grupu ọbụla nọ n'ime ya bujebe ihe a ka ndị mmadụ mara n'eziokwu eziokwu na anyị pụta maka ndị Igbo anyị wee na-asị gị daalụ nwanne m daalụ maka na ime ya bụ ihe o wee dị otu a ọgụ ọ bụrụ anyị nwamenya anyị e wee na-asị gị daalụ hmm? ndewo maka ime otu a chetakwa na aka mbụ onye nke gị Chidi Ikenna amaobi o nwere ndị otu anyị ma ndị gọtara gị akụkọ akụkọ ụwa ma ndị gọtara gị egwuregwu ife ọbụla anyị na-ewepụta ya n'asụsụ Igbo na wu TV pịa subscribe button pịa anya ozugbo ozugbo ya pịa mgbịrịmgba ihe ọbụla anyị na-eme ị ga na-enweta ya ka anyị chụba puku abụọ sọskraibers puku abụọ sọskraibers ka anyị chụba ya anyị ga-enweta ya ebe anyị mee nke a anyị ga-eme nke ọzọ anyị ga-emegide ndị Igbo niile agbụ maka Igbo TV ọ ha anyị na-agba mbọ ihe nwetara n'ozi ya gbaa na-ebudire ndị mmadụ na-aga maka Igbo TV na nke nwa bụ nke anyị nke anyị nche niile daalụnụ ụmụnne m aka mbụ onye nke gị Chidi Ikenna Amobi ndewo ma daalụ egwu dị iche iche Igbo na-agba n'obodo n'obodo Igbo ndị ọma Igbo ndị ọma Igbo Kwen. Yeah.